Ekwem n'otu Chineke that is a credo in Igbo language. Ekwem n'otu Chineke, nna ji ike niile, onye kere eluigwe na ala, na ihe dum a na-ahụ anya, na ndị anaghị ahụ anya, ya na otu onye nwe anyị, Jesu Kristi, so otu nwa Chineke mụrụ, nna mụrụ tupu ụwa tụ ụwa niile, Chukwu si na Chukwu ihe si n'ihe ezi Chukwu si n'ezi Chukwu a mụrụ ya amụ emeghị ya eme ya na Nna bụ so otu ihe n'ihe ha jiri bụrụ Chukwu onye si na ya mee ihe dum onye maka ihi anyị bụ mmadụ na maka ihi nzọpụta anyị siri n'eluigwe gbadata o nwere arụ na Virgin Maria site na Mmụọ Nsọ ọ bụrụ mmadụ, a bịa kpọgbuo ya n'obe n'ihi anyị, n'oge ọchịchị Pontius Pilate, ọ taa ahụhụ, ọ nwụọ, e ya, ma o bilitere n'ụbọchị nke atọ ka Akwụkwọ Nsọ siri kwu, ọ rọgoro n'eluigwe nọrọ n'aka nri Nna. ma ọ ga-abịaghachi ọzọ n'ebube ya ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe, onye ọchịchị ya n'enweghị njedebe, ekwere m na Mmụọ Nsọ, nwe anyị na-enye ndụ, onye si na Nna na Nwa pụta, onye a na-esekpuru na-etokodo ya na Nna na Nwa, onye si na Dị Amụma kwuo okwu, ekwere n'otu nzukọ nsọ Katọlik na Apọstọlik. “Ekwupụta m otu baptizim nke mgbaghara njọ, ana m atụ anya na mbilite n'ọnwụ ndị nwụrụ anwụ na ndụ ụwa ga-abịanụ, ami Now I'm going to sing it. When the, priest says, Ekwe n'otu Chineke, nna Jike niile onye kere eluigwe na ala n'ihe dum a na-ahụ anya na ndị ya anaghị ahụ anya ya na otu onye nwe anyị Jesu Kristi sotu nwa Chineke mụrụ mụrụ tupu ụwa tụwa tupu ụwa tụwa niile. Chukwu si na Chukwu, ihe si n'ihe, ezi Chukwu si n'ezi Chukwu, a mụrụ ya mụ, emeghị eme, ya na nna bụ otu ihe n'ihe ha ji bụrụ Chukwu onye si na ya onye si na ya mee ihe dum onye maka ihe anyị bụ mmadụ na maka ihe nzọpụta anyị siri n'eluigwe gbadata o nwere ọrụ na vejimari Maria site na mmụọ a bịakpọgbuo ya n'obe n'ihi anyị n'ihi anyị point to Pontius isi atọ ka akwụkwọ nsọ si kwu ologoro dị n'igwe nọrọ n'aka nri na ma ọ ga-abịaghachi ọzọ n'ebube ya ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe onye ọchịchị ya na-enweghị na-enweghị njedebe ekwe m nsọ onye nwanyị na-enye ndụ onye si na nna na nwapụta onye a na-esekpuru t'okodo ya na nna na nwa onye si na ndị amụma kwuokwu okwu ekwe n'otu nzukọ katọlik na apostolik egwupụta m otu baptizim nke mgbaghara njọ ana m atụ anya mbilite n'ọnwụ ndị nwụrụ anwụ na ndị ụwa na ndị ụwa na-abịanụ a thank you so much please don't forget to subscribe ka emesịa ka ọ